ndị ọma na-ege ntị ka Chineke wulie mmụọ gị elu n'ebe ntụgharị gị n'ụbọchị taa anyị ga-aga n'iru ileba anya n'isiokwu bụ nke akpọrọ uru dị na ezinụlọ ndị nke Kraịst chetakwara nnọkọ anyị n'oge gara aga anyị hụrụ na ọtụtụ ndị nne na nna dị taa ndị na-enweghị okwukwe n'ime Kraịst nke na-apụtakwa ìhè na ezinụlọ ha ma nchọpụta gosiri na ndụ nke jupụtara okwukwe nwere ọtụtụ uru karịa ndị na-ebi ndụ ha na-enweghị okwukwe n'ime kraịst ugbu a ana m agbago ume ka ị gee ntị dị ka ị na-eme nke a ka chineke gozie gị n'aha jizọs amen taa n'usoro ọmụmụ ihe olileanya n'ịzụlite ụmụntakịrị anyị ka na-aga n'iru n'isiokwu ahụ nke a kpọrọ uru nke dị n'ezinụlọ ndị nke kraịst chetakwa na na nnọkọ anyị n'oge gara aga na anyị hụrụ ndị nke kraịst na ha bụ ndị na-ebi ogologo ndụ nwekwa ike karịa anyị hụrụ na ndị nke kraịst na-aka enweta ebumnobi n'ọrụ ha ma taa anyị ga-aga n'iru na nke atọ ihe ọmụmụ na-egosi na ndị nke kraịst na-aka enyefe ụmụ ha ihe ha kwenyere karịa ndị na-abụghị ndị nke kraịst n'agbanyeghị ihe ọ bụ nke ha kwenyere n'akwụkwọ abụọma isi otu narị na iri abụọ na asatọ amaokwu atọ enwere onyonyo nke ịdị n'otu nke ezinụlọ amamihe uwe ya ọ sịrị nwunye gị ga-adịkwa ka osisi vaịn na-amị mkpụrụ n'ime ime ụlọ nke ụlọ gị ụmụ gị ga-adị ka ome osisi oliv gburugburu tebụl gị akwụkwọ nsọ sịrị n'ezinụlọ ndị nke kraịst ndị ahụ bụ ndị tinyere ntụkwasị obi ha na kraịst na ha nwere ohere inwe ihe ụfọdụ a na-akpọ inwe ọganiru nke ọgbọ ha nwere ohere ịhụ ka a na-enyefe ihe ha kwenyere site n'otu ọgbọ ruo n'ọgbọ nke ọzọ enwewo oge mgbe gara aga nke ndị mmadụ bịakwutere m wee gwa m maka nna ma ọ bụ nne ndị siworo n'onye nwe anyị dahie mekasịakwa ndụ ha mgbe na-adịghị anya otu n'ime ụmụ ha na-emekwa ihe dị otu a ọtụtụ oge ha na-abịa na-asị nke ahụ ọ bụghị ihe akwụkwọ nsọ kwuru na a na-eji mmehie ndị bụ nna zute ụmụ ha zutekwa ụmụ ụmụ ha rue n'ọgbọ nke atọ ha hụrụ ego ahịrị ahụ n'anya nke ukwuu ekwenyekwara m na ọtụtụ oge ụmụ anyị na-ata ahụhụ n'ihi mmejọ ihe nke anyị nke ahụ bụ eziokwu banyere ezinụlọ ọbụla ihe kacha njọ n'ịbụ onye nne ma ọ bụ nna bụ ịhụ ihe karịrị njọ na ndụ nne ma ọ bụ nna ka ọ na-apụta ìhè na ndụ nke ụmụ ha o nweghị onye na-achọ ịhụ nke a ọ bụ ihe dị oke njọ ma ana m eche ma o nwekwala mgbe ị gụrụ akụkụ ahịrị ahụ nke fọdụrụ n'ihi na ahịrị ahụ nke a na-agụ ọtụtụ oge iji kwado mmehie nke ụmụ ndị na-enupụ isi mekọta ahịrị nke isii na mpaghara akwụkwọ nsọ ebe ahụ ahịrị nke isii nke ọpụpụ isi iri abụọ sịrị ma ana m emere ụmụ ụmụ abụọ na ọgụ iri ebere bụ nke ndị na-ahụ m n'anya na-edebekwa ihe niile m nyere n'iwu e kwughachikwara ihe ọ na-atụ aka n'akwụkwọ Deuteronomy isi asaa amaokwu itoolu ebe ahụ edere ya otu a ị ga-amarakwa na Jehova bụ Chineke gị ya onwe ya bụ Chineke Chineke ahụ nke kwesịrị ntụkwasị obi na-edebere ndị hụrụ ya n'anya ndị na-edebekwa ihe niile o nyere n'iwu ọgbụgba ndụ ya na ebere ya rue nnọọgbọ abụọ na ọgụ iri ededakwara m na akwụkwọ nsọ m asịrị m mmehie na-erute ọgbọ nke abụọ na nke atọ ma ezi omume na-erute nnụ ọgbọ mgbe anyị makụkwara ihe nke Chineke dị ka ndị nne na nna anyị nyefeekwa ihe ndị ahụ anyị kwenyere n'aka ụmụaka anyị n'ihi na anyị na-ebi dị ka anyị na-ekwu anyị na-amalite ihe nke naanị ebighị ebi pụrụ ịkọwa ihe banyere ya ụzọ nke inyefe ọgbọ ndị na-abịa ihe anyị kwenyere nke pụrụ ịga n'iru ebighị ebi ruo mgbe Chineke bịara site n'ọkpara ya bụ Jizọs ịkpọrọ anya laa agụrụ m ihe e dere nke a osisi nke ezinụlọ ime mmụọ anyị ọ bụ nke Richard Thomas Bewes dere o dekwara maka nwapụta na ndụ ya nke na-akọwa ihe m na-ekwu maka ya ọ sịrị ọ bụrụ site na mgbasa ozi nke D.L. Moody kwusara n'ọgbọ gara aga ka ụkpụrụ nke inyefe okwukwe n'aka ọgbọ na-eso inyefe nkwenye site n'ezinụlọ ruo n'ezinụlọ si n'oge mere ka ya onwe ya nọsie ike bụrụ ihe a na-apụghị ihichapụ site n'echiche nke ezinụlọ m na Britain ọ kọrọ akụkọ a ọ sịrị afọ ahụ bụrụ afọ 1882 onye mgbasa ozioma D.L. Moody mgbe ọ gbara afọ iri anọ na ise nakwa n'ogo nke ike ya nọrọ n'etiti mkpọsa ozi nke wind, nke o mere n'ọtụtụ mpaghara nke Britain n'abalị iri abụọ na isii nke ọnwa Septemba afọ 1882 onye mgbasa ozioma mara ama nọrọ na Plymouth ebe ndị nna nna m ha biri n'oge anya asaa ahụ nna nna m dere afọ iri na anọ onye aha ya bụ Tommy Bewes nọdụrụ na mbanye na mbụ ya na abụ nke eradi sanke mgbe nke ahụ gasịrị Moody kwukwara okwu Chineke ọ dịrị ka Tommy Bewes bụrụ onye naanị siri n'ezinụlọ ha jee mkpọsa ozi a o nweghịkwa ike ịkwagide onye ọbụla ọzọ n'ezinụlọ ha ka o soro ya jee anyị maara ihe ebe ahụ bụrụ n'akwụkwọ nsọ nke si na ya kwusaa okwu Chineke n'abalị ahụ n'ihi na Tommy degara nwanne ya nwanyị Ivi akwụkwọ bụ onye nọ ndụ ruo taa nke a bụ ihe o dere ọ sịrị Ivi onye m hụrụ n'anya ana m ede ịkọrọ gị akụkọ ọma nke ị ga-enwe obi aṅụrị ịnụ ejere m n'otu mkpọsa oziọma nke Moody na sanki na Tuesday n'ebe ahụ azọpụtakwara m o kwuru okwu site n'ahịrị itoolu nke jenesis isi atọ ahịrị ahụ sịrị ebee ka ị nọ Mudi sikwara na ọ bụ ajụjụ mbụ Chineke jụrụ mmadụ na akwụkwọ nsọ ọ bụkwa ajụjụ mbụ ndị mmadụ kwesịrị ịjụ onwe ya mgbe o kwusara ozi ahụ apụrụ m n'iru bụrụkwa onye azọpụtara n'ileghachi anya n'abalị ahụ onye dere ihe odide ahụ nke bụ nwa nwa nke Tommy Thomas Bewes chilara echiche azụ ọ sị otu nkwusa oziọma dị jụụ ọgba atọ na-esokwa ya anyị ga na-enweta nlọpụta ya tutu ihe a eme ezinụlọ m enweghị ihe jikọrọ ha n'okpukpere ma ọlị taa anyị bụ ezinụlọ dị ukwuu nwekwa ndị ejikọtara anyị na ọlụ mgbasa oziọma ọ bụrụ nkwusa oziọma Modi kpatara ihe ọhụrụ a nna nna m bụ tomas jere n'iru ịmụ ihe maka ijere Kraịst ozi na mahadum Cambridge ọkpara ya Cecil onye bụrụ nna m mekwara otu ihe ahụ o tinyekwara ihe ọhụụ afọ iwulite nzukọ ndị na-etolite etolite na Kenya dị na East Africa anọ n'ime anyị bụ ụmụmụ banyere ije ozi nke e tere mmanụ ọtụtụ ndị ọzọ lụrụ ndị na-ekwusa okwu Chineke ndị ọzọkwa nọ n'ọlụ mkpọsa oziọma ihe ndị a niile n'ihi otu mkpọsa oziọma dị jụụ akụkọ ezinụlọ anyị abụghị ihe kwuru naanị onwe ya n'ụwa ọ bụ ụkpụrụ nke ime ka ihe nke mmụọ gaa n'iru n'ezinụlọ. amaghị m mara na nke ahụ bụ eziokwu ka m kọrọ gị akụkọ m ọ bụ onye na-ekwusa okwu Chineke nke ọma ma nna m tolitere n'ezinụlọ nke ndị na-amaghị Chineke a zọpụtaghịkwa nna m ruo mgbe ọ gbara afọ iri na itoolu otu ụbọchị otu onye na Johnson City na New York ebe o biri kpọrọ ya ka o soro ya na mkpọsa ozi nke basketbọọlụ ọ maghị oke ihe banyere Chineke ọ maghị oke ihe banyere ihe nke mmụọ ma ọ hụrụ egwuregwu basketbọọlụ n'anya ebe ahụ ka o zutere ụfọdụ ndị malitere ịgwa ya maka onye nwe anyị a sọpụtara nna m n'afọ iri na itoolu site n'ezinụlọ nke na-amaghị onye nwe anyị nke na-ejeghịkwa nzukọ ọbụnadị otu ugbo o nwekwara obi aṅụrị maka okwukwe ya rue na ọ dabanyere o debanyere aha ya n'ebe a na-azụ ndị ọzụzụ atụrụ nke ndị baptist nke dịrị na johnson city na new york ịmụ ihe maka ije ozi onye nwe anyị ka o mere ebe ahụ ka o zutere nne m ha lụkwara n'afọ 1941 amụrụ m n'ezinụlọ ahụ lee anya ihe m na-eme taa apụghị m ịtụle n'obi m ihe m gara abụ ma ọ bụ ebe m gara nọ a sị na akpọghị nna m ka o soro n'ebe ahụ a na-eme egwuregwu nke basketbọọlụ ahụ o wee nye kraịst ndụ ya dịka onye nzọpụta ya ugbu a chineke nyewo m ụmụ anọ ha niile maara onye nwe anyị hụkwa ya n'anya nke oko. n'obi ha amaara m ha niile n'otu n'otu ha nwere mmasị ife onye nwe anyị ị ndị ikom na ndị inyom ihe na-eme n'ezinụlọ ndị nke kraịst bụ na a na-enyefe ihe ndị anyị kwenyere ma ọ bụrụ na anyị ebie ndụ ndị nke kraịst nke ahụ bụ ihe dị ịtụnanya nke chineke mere n'ezinụlọ ndị nke kraịst maka m dọọ gị aka na ntị nke a adịghị eme na mgberede ọtụtụ afọ gara aga ihe ọmụmụ gosiri na mgbe nne na nna kpọrọ ọ bụghị iziga ụmụ ha jee nzukọ iri asaa na isii n'ime otu narị nke ụmụaka ahụ na-esoro ụmụaka ndị nọ n'okwukwe ọ bụrụ na naanị nna kpọrọ ụmụaka ya jee nzukọ ọnụ ọgụgụ a na-ada rue iri ise na ise n'ime otu narị ma ọ bụrụ na ọ bụ naanị nne kpọrọ ha jee ọnụọgụgụ a na-adakwa ọzọ ruo iri na ise n'ime otu narị ọ bụrụkwa na onwe gị nne ma ọ bụ nna kpọrọ ha jee ọ na-ada rue naanị na itoolu n'ime otu narị bụ ndị ga-ekwesị ntụkwasị obi n'ikpere Chineke soro m legharịa anya ọnụọgụgụ ndị a n'otu otu nkeji ka m wezụgakwa nsogbu dị na ya ma ọ bụrụ na m pụrụ ọgụgụ a na-egosipụta otu eziokwu pụtara ihe. nke ahụ bụ na ike nke ịgbanwe obibi ndụ mmadụ na-arịda ala ọ dịghị arịgo elu ike nke ịgbanwe ndụ na-esi n'onye isi nke ezinụlọ gbadata mgbe nne na nna tinyekwara aka kpọta ụmụ ha na nzukọ ọ na-ezigara ụmụ ndị a ozi na nke a bụ ihe dị mkpa na ọ bụ ihe dị oke mkpa n'ezinụlọ n'ihi nke akwa ha na-amalite ịnụ ozi ahụ nyekwa onwe ha n'eziokwu mgbe nna jere ịpịa gọlf zigakwa nne ka ọ kpọrọ ụmụaka jee nzukọ o ji aghụghọ na-ekwu kacha nye ndị nke nwoke na nzukọ bụ ihe dịịrị ndị nne nakwa ụmụ nwanyị na nzukọ abụghịkwa eziokwu mgbe ị tolitekwara dị ka onye nke nwoke ị gaghị achọ ije ị ga-achọkwa ka ọ bụrụ ihe dịịrị nwunye gị nakwa ụmụ gị nne nke nwaanyị mgbe ahụ mgbe ihe mebiri n'ụzọ ha enyeghịkwa onwe ha n'okwukwe ọtụtụ oge ndị nna ha na-achọ ịmara gịnị mere na ha emeghị nke a aga m agwa gị ihe mere ha dịghị eme ya ihe anyị kwenyere ọgbọ anyị abụchaghị ihe anyị na-ekwu kama ihe anyị na-eme nakwa ụzọ anyị ji ebi amaghị m ụbọchị ọbụla na ndụ m mgbe e nwere ofufe nke nne m na nna m na-anọghị ebe ahụ sorokwa n'ihe a na-eme ha jikwa amamihe mee ka m mara na nke a bụ akụkụ dị mkpa nke ndụ anyị nakwa nke ndị anyị bụ ihe nchọpụta agụkọrọ ọnụ na-egosi na ezinụlọ ndị nke kraịst na-enyefe ụmụ ha ihe ha kwenyere karịa ndị ọzọ nke ikpeazụ ma ọ bụghị ya e kachasị nta achọrọ m ịkọrọ gị akụkọ a nke a bụrụwo oke ngosi na ndụ m n'ụbọchị ndị a amaara m na ọ dịghị eju ụfọdụ unu anya ma ọ ga-atụ gị n'anya ịghọta ka nke a ji bụrụ nchọpụta sayensị hụtawuru na ọ bụ eziokwu ka m kwuo ya n'ụzọ ọ ga-adị mfe dịka m pụrụ ihe ọmụmụ nchọpụta egosiwo na ekpere na-alụ ọlụ nke ukwuu ọ bụ na gị ga-asị amen ị ga-asị na anyị kwere nke ahụ akwụkwọ nsọ gwakwara anyị ka anyị kwenye na nke ahụ ọ bụghị otu a akwụkwọ jeremaya isi iri atọ na atọ amaokwu atọ sịrị kpọkwue m aga m aza gị gosi gị oke ihe nke na-amaghị akwụkwọ luk isi iri na otu amaokwu itoolu nakwa nke iri sịrị ya mere asị m ụnụ ọnụ unu ga-arịọta chọọnụ unu ga-achọtakwa kụọnụ a ga-emeghekwara unu n'ihi na onye na-arịọ ga-arịọta onye na-achọ ga-achọtakwa nye onye nke na-akụ a ga-emeghekwara ya Jọn isi iri na anọ amaokwu iri na anọ sịrị ọ bụrụ na unu rịọ ihe na n'aha m a ga-emekwa ya Matiu isi iri abụọ na otu amaokwu iri abụọ na abụọ sịrị ihe ọbụla nke unu rịọrọ n'ekpere kwenyekwa a ga-emere unu ya nke na-amasị m koko bụ akwụkwọ Jọn isi iri na ise amaokwu asaa nke na-asị ọ bụrụ na unu nọgide n'ime m okwu m kwa n'ime unu unu ga-arịọ ihe ọ bụla nke na-akpa unu a ga-emekwara unu ya James isi ise amaokwu iri na isii sịrị ekpere dị ike nke onye ezi omume nke na-anọgide na-alụpụta ezi ọlụ ahịrị ndị ahụ niile na-ekwu otu ihe na ekpere na-alụ ọlụ ị na-arịọ Chineke ọ na-anụkwa gị ọ ga-emekwa ya otu n'ime ihe ọmụmụ maka ekpere nke pụtara ihe karịsịa bụ nke Rudolf bed onye dibia bekee mere na afọ 1988 na nchọpụta nke a kpachara anya mee narị mmadụ atọ na iri itoolu na atọ bụ ndị nọrọ n'ụlọ ọgwụ na-ahụ maka ọrịa obi nke San Francisco ka e kere ụzọ abụọ ọkara n'ime ha natara ekpere site na ndị nke kraịst ndị nwere ndụ dị ike dị ka ndụ nke ekpere ha gosiri ha na-etinye onwe ha n'ọlụ n'ọgbakọ nzukọ nke ha nọ n'ime ya ọkara nke ọzọ enweghị onye ọ bụla na-ekpere ha ekpere mmadụ ọbụla nke e ndị otu ekpere ahụ nwere aha ha ọnọdụ nke e otu ekpere ahụ maka ọgwụgwọ ya ọgbakọ nke ọzọ enweghị arịrịọ ekpere ọbụla e nyere ha mgbe oge e nyere maka ihe nchọpụta ahụ gwụsịrị nakwa mgbe e nyesịrị ihe nchọpụta niile maka ilezi ha anya ndị ahụ natara ekpere mere nnọọ nke ọma karịa ha gbakere ngwa ngwa ha nọrọ naanị ụbọchị ole na ole n'ụlọ ọgwụ o nweghịkwa ụzọ ọ bụla nke ị ga-eji gọnarị na e nwere ọdịiche n'etiti otu ndị nke ahụ ekpere ekpere nakwa ndị nke na-enwetaghị ekpere ọbụla N'ahịa ọmụmụ ahụ ha sịrị na e nwere naanị nkọwa abụọ maka ọnọdụ dịịrị mma nke ndị ahụ ekpere ekpere nke mbụ o mere n'ihi ohere nke bụ na ha sịrị na ọ bụrụ coincidence n'asụsụ bekee nke abụọ na o mere n'ihi ekpere ndị ahụ ekpere ha ugbu a nke ahụ sịrị na o mere n'ihi na ọ bụ ohere nke pụtara ha na ọ bụghị n'ihi ekpere buru otu ụzọ n'ime otu puku Ọ pụrụ iche dị na ya pụrụ isite n'ekpere onye dere maka ihe ọmụmụ a kwuru okwu a nke m kwanyere site n'obi m ọ sịrị a sị na nke a bụ nyocha nke ọgwụ ọhụrụ nke a rụpụtara ime ka ndị ọrịa nọ n'ebe nlekọta a na-ele maka obi a gara etiri ya mkpu dịka mmepụta dị ukwuu ndị mmadụ gakwara agba ọsọ jee na ya ma n'ihi na ọ bụ ihe nke mmụọ bụrụkwa site ekpere ebe naanị nke ị ga-anụ maka ya bụ n'ụlọ nzukọ ọtụtụ ndị mmadụ ekwenyeghị na ya achọrọ m ịgwa gị ọzọ na ekpere na-arụ ọrụ na mbụ echere m na ọ bụ oge nke anyị bụ ndị kraịst ịmalite mee ka ndị mmeri ọ bụghị ka ndị emeriri anyị na-enwe echiche na emeriri ndị nke kraịst ebe ọ bụla ị jere ị na-anụ ụdị ihe ọjọọ ndị nke kraịst na-agabiga na anyị bụkwa ndị a na-enye nsogbu n'ebe niile ihe naanị mere nke ahụ ji bụrụ eziokwu bụ na anyị amaghị ihe nzuzo dị na ya ha amaghị ihe dị mma nke anyị nwere ha amaghị na anyị na-ebi ogologo ndụ karịa ha amaghị na anyị na-aka nwezu ebumnobi anyị n'aka ọrụ anyị ha amaghị na anyị na-aka nyefee ihe anyị kwenyere n'aka ụmụ anyị ha amaghị na ekpere nke anyị nwere na-alụ ọlụ ihe ha na-amaghị na-abụkwa isi nke atọ ya anyị kwesịrị inwe obi aṅụrị n'ihi na anyị bụ ndị mmeri anyị kwesịrị ịkpa nganga n'ihe a nke anyị nwere na-enweghị mpako anyị bụ ụmụ nke eze ndụ nke anyị na-ebi bụkwa ndụ nke dị mma Jizọs sịrị abịara m ka ha nwee ndụ ka ha wee nwekwa ya kedu ka ha ga-enwe ya nwebigakwa ya oke anyị nwekwara ndụ ahụ nwebiga ya oke akwụkwọ nsọ na-akụzi nke ahụ ugbu a ndị sayensị ndị na-amụ ya na-akwadokwa anyị na-asị ị maara otu ihe iju anya iju anya ọ bụ eziokwu ọ na-agbagwoju anyị anya na ọ bụ eziokwu mana nke bụ eziokwu bụ na ọ bụ eziokwu ya mere ọ bụrụ na ị na-agagharị na-erudata isi gị n'ihi mmegide a na-emegide gị n'ụlọ ọrụ ma ọ bụ ihe ọ bụla emekwala nke ahụ ọzọ ndị enyi m ị nọghị n'akụkụ ndị na-ada ada ị nọ n'akụkụ ndị mmeri haleluya ọ bụghị naanị na anyị na-emeri n'ikpeazụ kama anyị na-emeri emeri ụbọchị niile nke ndụ anyị oge ruo mgbe anyị ga-akwụsị ịrị arịrịọ mgbaghara maka ngọzi nke Chineke na-eweta na ndụ anyị ọ bụrụ na isoro nke ọma taa ịnụwo ka m gụrụ akụkụ akwụkwọ nsọ ndị ahụ na-echetara ndị kwere ekwe na ọ bụrụ na anyị nwere ọganiru ọ bụ naanị n'ihi na onye nwe anyị nọnyere anyị biko nụrụ ihe m na-ekwu adịghị m ekwu maka nkwusa nke ịba ọgaranya ana m asị na Chineke chọrọ ịgọzi ụmụ ya ọ bụrụkwa na o kpebiri ime nke a anyị kwesịrị irudara ya isi n'obi ekele wee kporiekwa ndụ na ngọzi dị ukoo nke o nyere anyị nke ọ na-agakwa n'iru n'inye anyị nke ọ bụghị eziokwu o nweghị ihe anyị ga-eme ihere maka ya ma ọ bụrụ na Chineke gọziri anyị ị kwesịrị inwe obi ekele ghọtakwa ebe o siri bịa o sitere na Chineke bịa n'ihi na Chineke dị mma eleghị anya nke a bụ oge anyị ga-ele anya n'ọgbọ nke ezinụlọ anyị anyị nwere ọhụ ịhụ karịa ọgbọ nke na-eso nke na-abịa mgbe anyị gasịrị a na-echetara m ihe Pọl gwara Timoti n'akwụkwọ ozi ya mgbe o degara ya akwụkwọ na-echetara ya na ọ bụ onye nke kraịst n'ihi na nne nne ya lois nakwa nne ya yunis buru ụzọ nọrọ n'okwukwe ọ bụrụ onye nke kraịst ọgbọ nke atọ ọ malitekwara site na nne nne ya ọ bụrụ na ị nweghị ihe nrita si na chineke nke ị ga-adabere na ya ka m nye gị okwu nta nke ịgba ume a ị ga-abụ mmalite nke ihe nrita si na chineke nye ọgbọ nke na-abịa haleluya ị ga-amalite ebe ị nọ chee maka nwoke ahụ nke anyị kọrọ akụkọ ya bụ Tommy Bewes onye gbara afọ iri na anọ nke ezinụlọ ya niile na-enweghị nchegharị o jekwara n'ọgbakọ mkpọsa oziọma otu abalị ige onye mkpọsa oziọma dị ntị azọpụtakwara ya ọ malitekwa inwe ọganiru nke nọrọ na-aga n'iru ruo mgbe m gụrụ n'ihe o dere na nna ya gwara ya na ha nwere ụmụnna ha ruru otu narị na abụọ ndị na-efekwa onye anyị ofufe o jikwara anya n'ihi na o zipụrụ ha niile ozi ekele ekeresimesi ịpụrụ pụrụ ịmalite n'ọgbọ nke gị ma ọ bụrụ na ọgbọ ndị buru gị ụzọ n'ezinụlọ unu adịghị ndị nke maara Chineke nke ikpeazụ ka anyị e chetara anyị na ekpere na-alụ ọrụ n'ezie Chineke nwere ike ọ pụrụ ime ihe niile akwụkwọ nsọ na-ekwu okwu ndị a oge niile o nwere ike ịnapụta ụmụ okorobịa Hibru site n'ọkụ na-ere ere o nwere ike ịnapụta Daniel site n'ọnụ ọdụm o nwere ike inye agadi nwaanyị Sara gbara iri afọ itoolu nwa nwoke ọ pụrụ inye ndị na-eso ya ihe niile na-akpa ha mkpa o nwere ike ịsọpụtachasị ndị na-abịakwute Chineke site na Kraịst ọ pụrụ ime na-enweghị atụ karịa ihe niile nke anyị na-arịọ ma ọ bụ nke anyị na-eche Chineke pụrụ ime ihe niile Chineke nwere ike ime ihe niile nke ahụ mere mgbe ị na-ekpe ekpere ị ga-ekpe n'owuwe anya ị maara ihe Chineke pụrụ ime mgbe ndị dibịa bekee sịrị na ọ pụghị mee ihe onwe ya bụ ọzịza nke ikpeazụ n'ihi na Chineke pụrụ chineke nwere ike ọ pụrụ mee nwoke na-akpọ Bill Hybels edewe akwụkwọ n'isi nke ekpere too busy not to pray na ya o kwuru okwu a mgbe m malitere ikpesa ekpere achọpụtara m ka ọ bụrụ na ịkpọ Chineke ka o soro na ihe ị na-eme kwa ụbọchị ị ga-ahụta ike ya nke na-emeri na gị na mmekọrịta gị niile na ebe ị na-azụ ahịa n'ụlọ akwụkwọ n'ụlọ nzukọ okpukperechi gị ihe ọ bụla nke ọ bụ ịchọsiri ike akụkụ niile nke ndụ gị ị ga-enwe mkpachara anya ọ ga-esi ike Chineke ịwụpụ ike ya na ndụ gị mgbe ị na-etinye aka na akpa na aga m eme nke a n'onwe m ọ bụrụ na ime nke a enwela mgbagwoju anya ma ọ bụrụ na ị nweta echiche na agha agbanwewo megide gị na ị nwekwaghị ike ime ihe ọ bụla maka nke a ndị na-adịghị ekpe ekpere na-ewezuga onwe ha site n'ike Chineke nke na-enye mmeri ihe nke a na-alụpụta bụ echiche ịbụ onye meriri emeri Chineke na-eche ka ịkpọbata ya na ndụ gị taa ọ dịghị abanye ebe mmadụ na-achọghị ya ọ bụrụkwa na ị ga-akpọbata ya taa ị pụrụ ịmalite ibi ndụ nke mmeri ka onye nwaanyị gị n'aha Jizọs amen taa ọ bụ ihe ọṅụ ma nye mụ na gị dị ka onye nwe anyị bụ Chineke siteworo n'okwu ya taa bụ nke a kpọrọ uru dị n'ezinụlọ ndị nke Kraịst n'ezie arịọ m gị dị ka ezi Chineke ka ijisi ike ma tinye okwu a n'ọlụ n'ihi na ọ bụ onye na-etinye okwu Chineke n'ọlụ ka Chineke na-agọzi ana m ayọ gị ka ị nwee agbamume ma gaa n'iru tụnye okwu a n'ọlụ dịka ị na-eme nke a ka Chineke gozie gị n'aha Jizọs amen ụmụnne m na ụmụnna m ọ bụrụ na unu chọrọ ịkpọtụrụ anyị unu pụrụ ime nke a site na ịkpọtụrụ anyị na eriri igwe telefon 225 06 02 56 90 ma ọ bụ na 225 05 514906 ị pụrụ ime ka anyị mata ebumnobi unu site izitara anyị akwụkwọ leta na 06 PO Box 2131 Abidjan 06 ma ọ bụkwa site na ozi email twr 2131 at yahoo.fr ka onye nwe anyị gozie unu n'aha Jizọs